AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere n'akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ndị Igbo Chukwu chọrọ mma ndị Chineke gọziri agọzi ana m anabata unu n'ihe omume anyị nke ụbọchị taa n'ihe ozizi nke ahụike n'ihi na ahụike gị dị Chineke mkpa ọ dị ya ezi mma iwetara gị ihe ozizi a nke pụrụ iche n'oge awa taa anyị na-aga ileba anya n'isiokwu ọzọ nke ga-enyere gị aka na ndụ dịka anyị na-ebi ndụ anyị kwa ụbọchị isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa bụ isiokwu nke na-ekwu ihe banyere mmegasị ahụ mmegasị ahụ anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ tutu anyị aga n'iru anyị ga-ewere ihe ọgụgụ nke akwụkwọ nsọ anyị dịka o si gbasata ihe isiokwu nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa na akwụkwọ jenesis isi nke m abụọ amaokwu nke iri na ise ebe ahụ na-asị otu a jehova bụ chineke wee were mmadụ ahụ mee ka ọnọdụ n'ubi iden agbara ogige ịlụ ọlụ ya na idebe ya ka bụ ntụziaka Chineke nyere nne na nna anyị mbụ n'ogige iden nke na-egosi na ha kwesịrị ị na-emegasị ahụ ha ekwesịghị n'otu ebe ọ bụ iwu nke onye nwe anyị nyere ha site na mmalite nke anyị onwe anyị kwa kwesịrị itinye n'ọlụ n'ụbọchị taa n'ihi enwere ọtụtụ uru dị na mmegasị ahụ nke anyị na-aga ileba anya n'ụbọchị taa ana m eji aha onye nwaanyị na-asị ka ị na-ege ntị ka onye nwaanyị mee gị mma n'aha Jizọs na-etufughị oge anyị n'ụbọchị nke taa mmegasị ahụ dị ka anyị hụrụ ya n'akwụkwọ nsọ n'akwụkwọ Jenesis isi abụọ amaokwu nke iri na ise bụ atụmatụ Chineke nyere maka ahụike gị ka ị wee dị ike ije ozi gị kwa ụbọchị ọbụla nke bụ na ị kwesịrị ịhazi ndụ gị nke ọma ka o nwee ike nyere gị aka ibi ndụ otu chineke si chọọ ka ị bie ndụ otu n'ime ihe ndị ga-enyere gị aka ibi ndụ ogologo ndụ bụ ihe a na-akpọ mmegasị ahụ exercise dịka ndị olu bekee kpọrọ ya ị chọrọ ibi ogologo ndụ ị chọrọ ị na-eme ka ị nọ n'ahụike dịka o si kwesị nwanne m nwoke na nwanne m nwaanyị tụfutara onwe gị ụkpụrụ ị ga-eji na-emegasị ahụ kwa ụbọchị ọbụla ọ bụrụ na ọ ga-ekwe mee gị ewepụtara onwe gị nkeji iri atọ were megasị ahụ n'ụbọchị ọ ga-enyere gị aka n'ụzọ dị iche iche nke gụnyere uru ndị a nke ị ga-erite na mmegasị ahụ mmegasị ahụ a na-akacha mma n'isi isi ụtụtụ mgbe ahụ ị tetara ụra n'ụtụtụ gị pụọ n'ezi mgbe ufufe ka dị mma na ọ dịbeghị ihe mebiri ufufe na ụtụtụ mgbe ahụ gị nwee ike megasị ahụ gị kute oyi nke ọma n'ihi ikute oyi nke ọma ga-na-eme ka ị na-ewepụ ahụ mgbu ọtụtụ mmadụ na-asị na ha teta ụra pụta n'ụtụtụ ahụ mgbu ezuo ha ahụ mana o kwesịghị ịdị otu a nwanne m nwoke na nwanne m nwaanyị n'ihi ya ọ bụrụ na ị ga-ewepụta oge gị nwee ike megasị ahụ na isi isi ụtụtụ ọ ga-enyere gị aka nke ukwuu ọ ga-enyere gị aka ụdịrị mmegasị ahụ ọzọkwa ma ọ bụrụ na ewezuga ịga ije ịga ije bụ ya bụ mmegasị ahụ kacha mma nke ọzọkwa bụ ịkọ ubi ịkọ ubi ọ bụrụ na gaghị abụrụ onye ọrụ ubi ị ga-achọpụtasị na ọdụ ọtụtụ nrịrịa aha ị na-aga n'arịa nke ndị na-adịghị emegasị ahụ na arịa n'ihi na ha n'otu ebe karịsịa ndị na-arụ ọrụ bekee e nwere ọtụtụ uru anyị nwere ike irite mgbe anyị na-emegasị ahụ dịka m kwuru anyị na-emegasị ahụ ọ ga-eme ka ọkpụkpụ anyị na ihe anyị ji bụrụ nwoke dị ike na-arụ ọrụ nke ọma ọ na-eme ka ọbara anyị na-agbasa n'ahụ anyị otu o kwesịrị na-eme ka mkpọfụrụ anyị nke anyị ji na-eku ume na-arụ ọrụ otu o kwesịrị ọtụtụ ndị mmadụ taa na-enwe ihe mgbu na mkpọfụrụ ha n'ihi adịghị emegasị ahụ nke bụ na ọ bụrụ na gị amalite ị na-emegasị ahụ ọ ga-eme ka mkpọfụrụ gị na-arụ ọrụ otu o kwesịrị gị na-ekute ume nke ọma otu dị mma imegasị ahụ ga-eme ka ọbara gị dịka m kwuru na-agbasasị n'ahụ gị nke ọma ọ bụrụ na gị emegasị ahụ yie akwa otu o kwesịrị ọtụtụ nrịrị ha anyị na-ekwu ihe banyere ha taa n'ezie anyị agaraghị na ahụ ha n'ahụ anyị ọ bụ n'ihi adịghị emegasị ahụ na adịghị eyi akwa otu o kwesịrị kpatara nrịrịa ndị a ji na-aga n'ihu na-emekpa ụmụ mmadụ ahụ taa onye nwe anyị ọ bụrụkwa na anyị agaghachi n'akwụkwọ nsọ mgbe ọ na-ekwu okwu n'akwụkwọ Matiu ọ na-agwa ndị na-eso ụzọ ya ihe ha na-egosi oge ikpeazụ ya sị na nrịrịa dị iche iche ga-adị dị otu anyị nwere ike isi gbanarị nrịrịa ndị ya ka Jizọs kwuru okwu ya n'akwụkwọ Matiu 24 ọ gụnyere imegasị ahụ ọ bụ otu ụzọ anyị nwere ike iji gbanarị nrịrịa ndị ya dị iche iche ọzọkwa uru anyị ga-erite n'imegasị ahụ bụ na ọ ga-enyere anyị aka ime ka nri anyị na-agbasa nke ọma ma anyị richaa nri ọ bụchaghị agwa dị mma ziri ezi ma ọ bụrụ na anyị erichaa nri ga dina ala otu ihu ọ bụghị ihe kwesịrị ekwesị ma ọ bụ bido gụwa akwụkwọ ma ọ bụ lewa ihe onyonyo tv ee anyị kwesịrị mgbe anyị richara nri anyị agagharịa n'ezi nkeji iri na ise dịgba mkpa ahụ inyere anyị aka ka nri anyị riri nwee ike gbasaa n'ahụ anyị nyekwana anyị ihe anyị na-achọ ma ọ bụrụ na anyị erichaa nri otu ihu ga nọdụ ala ọ ga-eme ka nri anyị ghara ịgbazi otu o kwesịrị anyị ghara inwetazu ihe ahụ anyị chọrọ na nri dị mma nke anyị riri ọ ga-eme ka anyị ghara ibu oke ibu ma ọ bụrụ na anyị emegasị ahụ ka abụ uru ha dị iche iche anyị nwere ike irita n'ihi na mgbe anyị na-emegasị ahụ ọ ga-enye aka wepụ abụba ọjọọ ha dị iche iche dị anyị n'ahụ nke nwere ike ịkpatara anyị ọbara mgbali elu na ụzọ dị iche iche mmegasị ahụ ga-enyere anyị aka ime ka ihe e, nwa bekee na-akpọ immune system nke chineke nyere anyị site na mgbe o kere anyị ịlụso nrịrị ọgụ dị anyị n'ime ụzọ ị ga-eji mee ka ọ nọ n'ọnọdụ o kwesịrị bụ na mmegasị ahụ nke a bụ uru ha dị iche iche anyị ga-erite n'ezie nwanne nwoke na nwanne m nwaanyị na nchịkọta ọ dịgba mkpa ahụ ka m chetarịala gị na mmegasị ahụ dịgba mkpa ahụ maka ahụike gị n'ihi na ọ na-egbochi ọtụtụ nrịrịa dị iche iche nke gụnyere ọbara mgbali elu ọrịa ọkpụkpụ ibu oke ibu ọrịa mamịrị na-emekwa ka nri anyị ghara ịgbasa ma ọ bụrụ na anyị adịghị emegasị ahụ ọ bụrụ na anyị eme ihe ndị a nwee ike yie akwa anyị otu o kwesịrị ọbara anyị enwe ike na-agazu n'ahụ anyị nke ọma anyị ga-abụ ndị a gọziri agọzi chineke ga na-enyere anyị aka mgbe anyị na-enyere onwe anyị aka arịọ m ka onye nwe anyị mee gị mma ka ị na-etinye ihe ndị a n'ọlụ n'ụbọchị taa n'aha kraịst bụ onye nwe igbo ọma na-ege ntị obi dị m ụtọ jupụtara m n'ọṅụ ka anyị mee ihe nwanne anyị nwoke ziri anyị na akụkọ nke ahụike ngwa welie aka gị na-aba elu gbatịa ya were ya gaa n'akụkụ gbasaa ya wee nie ya elu gbasaa ya guzoro n'ụkwụ gị na-abụ ngwa gbasaa ya ngwa mechie gbasaa ya mee ka ị na-achọ ịbịa aka n'ala nke a ga-eme ka agbara akụkụ gị gbatịa mee ya n'aka nri mee ya n'aka ekpe gbalịa ka ị wụọ holim holim holim holim ndị oyibo na-akpọ ya jọmpin gbalịa ka ị wụọ ya holim holim holim ka ụkwụ na aka gị wee gbatịa unu emeela oyibo ma na-ege ntị ee ọ bụ ihe nwanne anyị nwoke John Paul sị ka anyị na-eme ka anyị na-emegasị ahụ na anyị megasị ahụ ọrịa ga-agbara ahụ anyị ọsọ ma na asị gị onye na-ege ntị megasị ahụ gị ihe a bụ mkpebi mụ na gị ga-enwe taa chineke ga-enyere anyị aka nwanne anyị nwoke John Paul imebala ahụ n'ozi ọma nke taa nke ị nyere anyị igbo ọma na-ege ntị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 6363 7224

unabola obo n'okwu ya n'aka Jehova adventist church choir garki abuja unu emeela na abụ ọma nkunu nyere anyị n'ụbọchị taa abụ a na-ewuli mmụọ anyị anyị na-arịọ ka chineke nọnyere unu ka ọ gbaa unu ume ka ịhụnanya ya bara unu ụba n'aha jizọs amen ugbu a ka anyị nabata onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ chineke ezi onye igbo na-ege ntị ndewo ana m ekele gị eji m obi ụtọ na-anabata gị na-asị ka jehova webata udo ya n'ime obi gị ka amara ya chịa n'ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya n'ime ụmụ ihe ole na ole nke chineke chọrọ ka anyị tụlee n'ụbọchị ndị a nke ahụ ka anyị ga-eleba anya n'ụbọchị taa na n'ụbọchị ndị na-abịa abịa biko soro m welite akwụkwọ nsọ gị n'ihi na oge ahụ eruola mgbe anyị ga-enyocha akwụkwọ nsọ anyị isiokwu nke mụ na gị na-eleba anya bụ nke na-asị iwe ken iwe ken ihe ọgụgụ anyị ga-esite n'akwụkwọ jenesis isi nke anọ amaokwu nke isii na nke asaa ka anyị nata ike n'aka chineke nna anyị onye bi n'eluigwe ekele dịrị gị n'ihi na ị ka ndụ fọdụ n'ime anyị ka ebulie aha gị elu n'ihi na ị mere ka ohere fọrọ anyị imekwara ka anyị nwee mmasị ịchọ iru gị Chineke anyị biko ka anyị chọta iru gị n'ụbọchị taa n'aha Jizọs anyị si na ihe ọgụgụ anyị ga-esite n'akwụkwọ Jenesis isi anọ amaokwu nke isii na nke asaa ọ sị Jehova wee sị Ken, N'ihi gịnị ka ị na-ewe iwe dị ọkụ? Ọ bụkwa n'ihi gịnị ka iru gị gbarụrụ? Ọ bụrụ na ị na-eme nke ọma, ọ bụghị mgbasa iru ka ị ga-enwe? Ọ bụrụkwa na ị meghị nke ọma, n'ọnụ ụzọ ka mmehie na-amakpu dị ka anụ ọhịa, ọ bụkwa n'ebe ị nọ ka ọchịchọ ya dị. ma o kwesịrị ka gị onwe gị chịa ya gị onye na-ege ntị ama m na ichefubeghị na isiokwu anyị bụ iwe ken mgbe anyị na-ewe iwe na-erughị eru anyị na-anọ na ihe ize ndụ ọ bụ ya kpatara akwụkwọ nsọ ji na-agwa anyị n'ụbọchị taa sị na bụ n'ọnụ ụzọ ka mmehie na-amakpu dịka anụ ọhịa ọ bụ ebe ị ka ọ na-abịa nso ma o kwesịrị ka ịchịa e mmehie kedu otu mụ na gị ga-esi wee nwee ike ịchị mmehie ọ bụ inwe nlekere anya n'ihi na chineke onye anyị onwe anyị na-efe maara na iwe dị ken otu iwe si dị ya n'obi n'ihi na ya na nwanne ya nwoke bụ ebel chineke si ha chụọrọ ya aja. nna ken na ebel bụ adam mere ka o doo anya na Chineke na-achọ ihe na-agba ọbara iji chụọra ya àjà n'ihi na ọ bụ ọbara ka eji gbapụta anyị o kwesịrị ka anyị mata na ọchụchụ àjà ahụ nke a na-achụ mgbe ochie na-atụ aka na onye nzọpụta nke bịara ịzọpụta ụwa a nke ga-anwụ ọnwụ ịgbapụta mụ na gị n'agbanyeghị na emere ka ihe ndị a doo ụmụaka abụọ ndị a anya lee anya Ken bụ onye na-ana achọ ịna ndụmọdụ dịka ọ dị ọtụtụ n'ime anyị n'ụbọchị taa anyị a achọ ntụziaka anyị a achọ isi anyị lekwa otu isi eme ihe a ọ na-amasị anyị isi anyị ebe a ka isi gaghị ọ bụrụ na onye ọbụla ekwuo ya onye ahụ aghọọla onye iro anyị ma n'ebe mmadụ nọ makwa n'ebe Chineke nọ anyị achọghị ime ihe Chineke si anyị mee ma Chineke bụ chi nke ọ na-abụ ọ sị gị mee ihe otu a ọ ga-amasị ya ka ị gee ntị mee ya otu ahụ n'ihi na tutu ya sị gị mee ihe otu a ọ maara na ọ bụ ụzọ kachasị mma na ọ dịghị mgbe ọ ga-aghọ gị aghọ m ma Ken bụ onye mere ihe dị ka o si masị ya Ebel gere ntị mee ihe nke Chineke si ya mee n'ụkpụrụ niile na n'ụzọ niile nke e si si ka a chụọ àjà nye Chineke ka àjà gị wee bụrụ ihe Chineke ga-anata ọ bụrụ na mụ na gị na-efe chineke n'ụbọchị taa anyị ọ na-efe chineke otu o si masị anyị ka anyị na-efe chineke dị ka osisi ka anyị fee ya olee otu isi na-ege ntị n'okwu chineke olee otu isi na-efe chineke gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa mgbe ị ga-achọ ka chineke gọzie gị ị na-akpakwa agwa nke ga-anata ngọzi a n'aka chineke ọ bụ ajụjụ m chọrọ ka mụ na gị tụlee n'ụbọchị taa gịnị kpatara ken ji bụrụ onye nwere iwe megide chineke iwe nke ken nwere megide chineke o ziri ezi n'anya gị gị onye mụ na ya na-atụgharị uche iwe nke o were megide bel nwanne ya nwoke oziri ezi a sị ka e mee ihe dị otu a mee ya otu a ma m ejikere mee ya n'ụzọ nke o si masị m onye ahụ nke maara ihe ọ na-achọ ma emeela m ya n'ụzọ o si masị m ọ dịghị mgbe onye ahụ ga-enwe mgbasa iru nye m mgbe o ji kpọrọ nwanne ya nwoke ebel ha wee gaa n'ebe ọhịa dị ka ebel chọpụtara na nwanne ya nwoke bụ onye iwe ji nke ukwuu dịka n'echiche nke m amakwa m na ken nọ na-agụgharị ajụ ihe kpatara chineke ga iji ghara ịnata aja ya obi m na-agwakwa m na ebel nwere ike ime ka ọ matasị na ihe kpatara o ji dị otu a bụ emeghị ihe ahụ otu o si kwesị ma ebe ọ bụ na Ken abụghị onye chọrọ ịnata ndụmọdụ echiche nke ya zuru ya amamihe ya juru ya afọ ọ chọghị ịnata ntụziaka n'aka onye ọ bụla ya mere gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa mata na iwe Ken n'ebe Ebel nọ bụ na Ebel ekwenyeghị na a ga-eme ihe nke Chineke si ka emee na-abụghị ụzọ nke Chineke si ka emee ya o doro m anya na ọ sịlarị nwanne ya imeghị nke ọma ọ bụ ụra na imere ya otu a dịka m kwuru mbụ ya mere ka ụdị ntụgharị uche a na-aga n'ime ha ekwensu mejupụtara obi ken ihe batara ya n'obi bụ ogbugbu ma a na-agwa mụ na gị n'ụbọchị taa na mgbe anyị na-ebi ndụ n'ụwa ka anyị nwee mkpachapụ anya ka anyị mee ihe kwesịrị ekwesị ka anyị so ụzọ nke kwesịrị ekwesị n'ihi na mgbe anyị na-eme ihe ndị na-ekwesịghị ekwesị ọ bụ ọnwụnwa ka anyị na-akpọta n'ụzọ anyị emekwara ka anyị mata na anyị kwesịrị ịbụ ndị ga-achị ọnwụnwa na-abụghị ịhapụ onwe anyị ka ọnwụnwa chịa anyị mgbe ahụ mmehie makpuru ọnụ ụzọ ken emeghị ihe kwesịrị ka o mee mmehie chọtara ken ken wee gee ntị n'olu nke onye iro karịa n'olu nke chineke wee setịpụ aka ya gbue nwanne ya nwoke ma wetara onwe ya nkọcha onye ọ bụla nke na-akpa agwa dịka Ken n'ụbọchị taa n'ezie onye ahụ na-ewetara onwe ya nkọcha ya mere lee anya n'ime ndụ gị jụọ onwe gị ajụjụ ole otu m si na-ebi ndụ ole otu m si na-enwe mmekọrịta mụ na Chineke a m na-efe onye nwe anyị ga-eduzi gị ụzọ n'ụbọchị taa ma ọ bụrụ na ị kwe ezi enyi m na-ege ntị ka anyị mara na iwe anaghị esi nri ọma n'ime ndụ anyị o nweghị ihe anyị ga-enweta n'iwe iwe ka anyị gbalịa tụfuo agwa ọjọọ ahụ wee yiri agwa ọma nke inwe ọṅụ na ụbọchị niile nke ndụ anyị imeela onye mgbasa ozi eze nlewemchi onye nyere anyị ozi ọma nke siri n'ime akwụkwọ nsọ chineke n'ụbọchị taa arịrịọ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka ịhụnanya kraịst bara gị ụba gị n'ezinụlọ gị n'aha jizọs amen

mere kwana na nghọta gị ụzọ gị niile gị niile ya ọ ga-eme ụzọ gị niile mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị biko ritụna anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 onye ọma na-ege ntị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo awrnigeria at yahoo ma ọ bụ awrnigeria at gmail awrnigeria at gmail ka m chekwutara gị na ị nwere ike ige ozioma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekwụta itinye asụsụ Igbo Chineke agọziwo nwanyị ka anyị mee ihe dị mma wee nata ngọzi a imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo